timoti nke mbụ isi nke ise abarala okenye oke mba kama na-arịọ ya arịrịọ dịka nna na-emesokwa ụmụ okorobịa dịka ụmụnne ndị inyom ndị bụ okenye dịka ndị bụ nne ụmụ agbọghọ dịka ụmụnne nwanyị n'ịdị ọcha niile na-asọpụrụ ndị inyom di ha nwụrụ bụ ndị nọ n'ezie n'ọnọdụ ndị inyom di ha nwụrụ ma ọ bụrụ na nwaanyị bụla di ya nwụrụ nwere ụmụ ma ọ bụ ụmụ ụmụ ka a bụrụ ụzọ mụta ịsọpụrụ Chineke na arụ ndị ezinụlọ nke aka ha na inyeghachi ndị mụrụ ha ihe n'ihi na nke a bụ ihe a na-anara nke ọma n'iru Chineke ma nwaanyị nke bụ onye di ya nwụrụ n'ezie nke a rapụkwara naanị ya ọ obi ya na Chineke na-anọgidekwa na arịrịọ ya na ekpere ya abalị n'ehihie ma nwaanyị nke na-adị ndụ ọjọọ dị ka ọ na atụ arụ ya ụtọ ọ nwụrụwo mgbe ọ nọ na-adị ndụ na-enyekwa ihe ndị a n'iwu ka a wee bụrụ ndị a na-adịghị akalụ akalụ ma ọ bụrụ na onye ọbụla ebughị ụzọ chere ndị nke aka ya ihe na-akpa ha ma nke kachasị ndị ezinụlọ nke aka ya ọ gọnarịwo okwukwe anyị jọkarịkwa onye na-ekweghị ekwe na njọ ka a ghara ide aha nwaanyị ọbụla n'akwụkwọ dịka nwaanyị di ya nwụrụ nke aka agbaghị ọgụ arọ atọ onye bụworo nwunye nke otu di onye a na-agbara ya ezi ama n'ọlụ ọma ọ bụrụ na ọ zụpụtawo ụmụ ọ bụrụ na o lewo ndị ọbịa anya nke ọma ọ bụrụ na ọ sawo ụkwụ ndị nsọ ọ bụrụ na o gbowo mkpa ndị a na-akpagbu ọ bụrụ na o sosiwo ezi ọrụ niile ọbụla ike ma jụọ ụmụ agbọghọ di ha nwụrụ n'ihi na mgbe ọbụla ha nupụrụ isi n'okpuru kraịst anyị ha na-achọ ịlụ di e maa ha ikpe n'ihi na ha jụrụ okwukwe mbụ ha ma tụkwasị ihe ndị a ha na-amụtakwa ịbụ ndị na-adịghị alụ ọlụ na-eje n'ụlọ dị iche iche ma ọ bụghị naanị na ha bụ ndị na-adịghị alụ ọrụ kama ha bụkwa ndị na-ekwu okwu nzuzu bụrụkwa ndị na-etinye aka n'ọrụ na-abụghị nke aka ha na-ekwu okwu na-ekwesịghị ka ha kwuo ya mere ana m ezube ka ụmụ agbọghọ ndị di ha nwụrụ lụrụ di mụkwa ụmụ na-achịkwa ezinụlọ ha gharakwa inye onye na-emegide anyị ihe oge chikwutọ n'ihi na ụfọdụ ejeghewo ụzọ so setan ugbu a ọ bụrụ na nwaanyị ọbụla nke kwere ekwe nwere ndị inyom di ha nwụrụ ya gboo ha mkpa ka a gharakwa ibogbu nzukọ kraịst ka ọ wee gboo ndị ahụ mkpa bụ ndị nọ n'ezie n'ọnọdụ ndị inyom di ha nwụrụ ka a gwa ndị okenye na ndị kwesịrị nsọpụrụ okpukpe abụọ bụ ndị na-achị isi nke ọma ma nke kachasịnụ ndị na-adọgbu onwe ha n'ọlụ n'ime okwu Chineke na ozizi n'ihi na ihe edewo n'akwụkwọ nsọ na-asị ekechila ọnụ ehi mgbe ọ na-azọcha ọka na onye ọlụ kwesịrị ụgwọ ọrụ ya anarala ebubo a na-ebo okenye ma ọ bụghị n'ọnụ ndị a ma abụọ ma ọ bụ atọ na-atụ ndị na-emeghe mmehie ha n'anya n'iru mmadụ niile ka ndị fọdụrụ wee tụkwa egwu ana m agwasị gị ike n'iru Chineke na n'iru Kraịst Jizọs na n'iru ndị mmụọ ozi arọpụtara ka ị debe iwu ndị a ghara ịma ikpe mgbe ị ka anụghị gharakwa ime ihe ọbụla n'ụzọ ịsọ anya ebikwasịla onye ọbụla aka n'isi ọsọ ọsọ esokwala ndị ọzọ nwekọ mee ha debe onwe gị ọcha abụkwala onye na-aṅụ naanị mmiri ọzọ kama na-aṅụ nwantịntị mmanya vaịn n'ihi afọ gị na nrịanrịa nke na-arịa gị ọtụtụ mgbe mmehie mmadụ ụfọdụ na-apụta ìhè n'ihi na ha buru ha ụzọ na-aga ikpe ma mmehie mmadụ ụfọdụ na-esokwa ha n'azụ otu ahụ ọrụ niile nke dị mma na-apụtakwa ìhè apụghịkwa izobe ọlụ nke dị iche